adalụkwa na mgbede n'ala ma ọ bụ n'ụtụtụ tinyere oge gị nwa dị ege ntị ya anyị bụ ndị ikoro ụmụnne unu ndị nọ na mba ofesi na-abịakwute unu ka anyị bụ n'ụlọ mgbe anyị na nkata ọkacharọ na-arụ ọkụ nke anyị batara anyị na-asị ka onye nwaanyị dubatara anyị ọkụ nyekwa anyị akọ na uche anyị ga-eji wee bi n'ime ya mụ onwe mbụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ikoro tata bụ maazị ka na-ayọ odebuga Igbo mma mmadụ anwụchula ụkọchukwu Austin Ọkigbo Igbo ụnụ asalachi afọ ọhụrụ ndụ ogologo ndụ nwere ndụ azụ anyị na-ebido tata iji wee lebanye anya n'ọtụtụ ihe dịka anyị banyere arọ ọhụụ anyị ga-atụnye ihe mere n'arọ gara aga ọkachasị okwuchukwu nke bishọp na n'ụzọ ugwu Hausa bụ bishọp Kuka okwuchukwu okwuru n'ụbọchị ekeresimesi arọ gara aga anyị ga-elebanye anya ịfụ ihe ndị ọ rụtụrụ aka maka ihe gbasatara obodo ahụ a na-akpọ Naijiria anyị ga-etinyekwa ọnụ gbasara mkpọwu na nnata bishọp ọzilari bishọp nọ na Owerri na onye na-anyarị ya ụgbọala na mmechi na ngwụcha anyị ga-etinye anyị ga-akpa nkata banyere ndọrọ ndọrọ ọchịchị nke mba anyị nọ n'ime ya na Amerịka United States of America n'ihi ihe mmụta kwesịrị ka anyị nwa bụ ndị Igbo pụta na ya ọkachasị n'ihe gbasatara ndọrọ ndọrọ ọchịchị ndị na-adị n'ọdịnihu dịka nke ga-eme na Anambra n'oge na-eteghị aka na-egbughị oge ụnụ anyị ga-abanye n'ime ịgba ụka anyị ga-ebido na ihe gbasatara okwuchukwu ahụ Bishọp Kuka kwuru ụbọchị ekeresimesi 2020 ụkọchukwu ga-etinye ya n'aka gị ka ibido duo anyị ndewo maazị oke ụkọchukwu n'eziokwu eziokwu ah, anyị abatala n'afọ ọhụrụ ndị onoanya ọ bụtela anyị pụrụ ikuku n'ozi ikuku kemgbe izu abụọ gara aga ọnwụ n'ihi na n'ihi mmemme ekeresimesi na mmemme ịbanye afọ ọhụrụ mekwanụ anyị jasị ka anyị laghachite nke bụ nke mbụ anyị n'afọ n'ọnwa a nakwa n'afọ ọhụrụ a ah, dịka mana ọkwa na mmemme ekeresimesi ahụ ka mkparịta ụka ị chọrọ ịkpa taa iwere isi n'ihi na ihe onye isi ụkọchukwu Matiu Kuka nke bụ onye isi ụkọchukwu na-elekọta dayasis nke Sokoto bịtụrụ aka n'ozi ekele na ozi ọma kwuru na ụbọchị ekeresimesi bịara bụrụ ihe dọlitere malitere arụmarụ ụka n'ụzọ dị iche iche ndị na-ekwuchitere gọọmenti etiti nke Naijiria ndị ka Alhaji Lai ha na-akpọghị ya aha esi n'ụzọ dị aṅaa wee na-arụ arụmarụ ụka na aka ka ga-asị na onyeisi nnukwu ụkọchukwu a nwere ihe o kwuru kwugide onyeisi ala na ihe o kwugide ndị na-achị obodo anyị Naijiria ka ọ dị ugbu a mana n'eziokwu eziokwu enwekwala arị ụfọdụ ndị ndị ụka alakụba ndị kwebatara n'ihe o kwuru ụfọdụ kwanụ mpaghara ngalaba ụfọdụ ndị ụka alakụba ụfọdụ kwanụ were hụ ihe o dị ka ekwuru megide ha ọ ya nwe ihe anyị chọrọ ịdị ụtọ mana nke mbụ achọrọ m sị ka anyị legara anyị lebagodi anya kedu ihe bụ ihe nnukwu ụkọchukwu Matiu Hasan Kuka bụ maazị Odeluga ọ bụrụ na ọ ga-ekwe omume nwere ike ka ọ anyị aka otu ma abụọ na ihe a ọrụ ahụ o kwuru naanị ndị o metụtara bụ ndị ugwu ọ bụ metụta ndị ọzọ na mpaghara Naijiria ndị ọzọ maazị Okafọ ọ bụrụ sọ ndị ugwu na dịka isi kwu, mgbe niile mwepụ mwepụ nwere ya dịka na amara nke afọ na-alụ mana ife o ji wee dịka ekwube ekwube ndị ugwu na ya bụ bishọp ugbu ugwu awụsa ka ọ na onye ọbụla nwere ebe onye bi ka ọ na-awachi ọ ga-ebido kwuwe aka ebe ọ nọ ọ bụrụ na anyị jụọ ndị si na ọdịda anyanwụ maọbụ ndị si na ọwụwa anyanwụ maọbụ ndị si n'ugwu maọbụ ndị si na ndịda ife n'ebe okwe na ọ bụrụ na o nwere onye jọrọ nyanwụ na a na-akpọ Naijiria jesi na ya pụtarụ nọọ n'ugwu Awụsa ọ bụrụ ya sọ mma onye ọzọ pụtasị na ya jelụ na ọwụwa anyanwụ ife jọọ njọ ọ bụrụ ife dị iche dị mana ịkwụ onye ọbụla nọ na Naịjirịa akụkọ ọbụla onye esi onye ọbụla na-eme ọ bụrụ na ekwu ife gbasatalụ ichekwa obodo ka ndị nọ n'ugwu awụsa ka a na-agwa anyị na onwere ụlọ akwụkwọ anọkọtara n'ugwu awụsa achọwa ụmụ akwụkwọ na agụnị ya achọghị afụrọ asị na atọụkọna a na-ekwu ndị kpọrọ onwe ha ndị Boko Haram sị na ha nwaji anọkọta gọvanọ si mba na ọhụrụ ha nwaji na ama ndị ji ka a na-ekwu ya na-ekwu asị na ha na na agbapụta agwa anyị na-akwụrụ ụgwọ agwa anyị ndị ji asị ebe gọvanọ na na-ekwe n'aka ndị asị na ọha wụ ndị na-achị na-achị efi ji ndị oji egbe achị efi ndị na ha na-ekwe n'aka nwoke bụrụ egbe na obodo eze ya ma ndị ọchịchị Naijiria na ya ma ndị uwe ojii na ya ma ndị ọ na-wee meraba na agbọ ndị ndị agha Naijiria ajụcha na ya obodo afụ onye ọwụfụ ka esi napụta ụmụazị anyị na ha na ha e ụmụazị nke ha wụrụ n'akụkụ mmiri a gbara Naijiria i anya n'aka nri dịka ijewe ụzọ medobi na nke ahụ obere o ji wee wụ na ife dịka ya mekwara ndị ọmaka egwu ndị Boko Haram si na ọha mere ụfọdụ kwelu maka ụlọ ife ha na-emegbu ọ bụrụ na ị gbada ụzọ maka ọ dị gbadaba barụchi si ya pụtara ka ị na-agbada ụzọ n'ime ụzọ ahụ wụ ha nwee ịkpọ aja ọfịa ọfịa ruru ụzọ ebe a asị na ebe a ka ha nọ ma kwa ụbọchị ụmụ mmadụ niile nọ n'obodo mee ya agha agha onwere onye azụ isi enwere onye azụ ụka ndị mmadụ isikwana ka ịgbadazie na ndịda ma ụzọ mgbada ọwụwa anyanwụ ma ọ ọdịda anyanwụ ije ṅụọ mmiri tọgbọ iko anọkọta ndị ji ndị ji egbe achị efi ọ bụrụ na ha mgbe etiri ụzọ gbuo anọkọ awaụzi ebe ọzọ ọ bụrụ na ebe ụbọchị atata ebe ụbọchị ọzọ echi ọ bụrụ na ha wee eme ndị dịkwa ka ha mana ndị awụ ndị agha ndị nọ n'ọkwa nyere ikike isi ichekwata ndụ ndị mmadụ ewere egbe kwuchisi ụzọ na-anakọzi ndị mmadụ ego na ha ya mere ji wee ruo na ngwụcha ha emelụ nke ensas gọọmenti ọ dịka gọọmenti ọzọ na ha nwere ife a na-ekwu tupu e ndị niile aha akpọrọ gbasara nchekwa obodo ahụ akpọrọ onye ọbụla na Naijiria o ebe a ga-asị nọ nya aka mma o nwere ebe a ga-asị nọ o siri ike ka ịgba mba ọjọọ ụzọ ka e jezuo ike ijụọ m ihe kpatara ya bụ na ọ gọọmenti etiti ka etiri ife niile n'aka gọọmenti etiti wuo ha ji mma ha ji ji ihe gbasara njikwa Owerri onye na-achị steeti kwesịrị ịwụ onye wu onye isi afụ maka steeti ahụ gosiri ihe mee ka ife gbasara njikwa obodo steeti ọbụla kwuru ife ọ bụ na ife na-anị ọkụ n'obi ife o ji edebe ụra na ala gwụla o nwero otu ikike o nwere iji wee chedo steeti ọ ya maka na o ikike o nwere iji bụ onye uwe ojii ma ọ bụ ndị so ndị uwe ojii alụ ndị na-afụ maka iwu isi ụlụ na ebe a ma ọ chedo na ebe a eme ya aga na-emekwa ahịa were papụl mkpọrọ ndị nọ n'azụrụ ọkụ na Abuja eziokwu na ụmụnne anyị ndị nọ na ọdịda anyanwụ emeghe na nke a na-akpọ amụta ego tupu nna m eluigwe ka ọ gaa n'iru ka ha wee mana ọ bụrụ ha ka ọ dị ọ bụrụ na ịjụọ m olu ndị ọ dị elebo ndị na-anọchite anya anyị na seneti isi na-ekwo iwu obodo a kwuru na sọsọ gọọmenti etiti ga-eme nchekwa obodo aka ọ dị imegharị ya ndị steeti wee nwee nkwado zuru oke ewee were ego wee dozie dị ike ewere ego a ndị Naijiria na-eji ayọta ma ọ bụ ego ụlọ Naijiria na-eleta na ngwa ahịa wee mee ka ọ bụrụ nchekwa obodo ahụ ọ bụrụ otu ife anyị asị na ife onye ama ọ bụkwa na icheta ya bụ nwa nwa dịwo onye na-achị ya obodo a na-akpọ Muhammad Buhari tupu ọ bata akụkọ ọ na-akọ na nkwa ọ na-ekwe bụ na ọ bata na Boko Haram ana na ọ bata na mmesa na ntisa na nkwasa na ife gbasatara nchekwa obodo anyị awụzi ife eh, eh, na-enye Naijiria nsogbu mana ọ dịkwazie ka ọ weta ya bụ ibe si na nwa ha ruo na nke wụ na ọka na nkụ ya ọ bụrụzi so okwu ebe ka ọ na-eme ọkụ na-agba ebe niile ife ya bụ bishọp kwuru dịka maazị obodo kwuru ife doro anya eziokwu enwere ụsa na Lai Mohammed meghere ọnụ ịsị na ife awụ okwu okwu ndị na-achọ okwu eziokwu onye ọbụla gere ntị ife okwuru kwere na ife okwuru wee eziokwu ego mmara igwu ka kpọghazie m eriwa eriwa ụwa ga-emebi ma m soro ndị wee eriwa eriwa nwa mama obiniwe ka atọ m enu m eriwa papa m enu m eriwa eriwa ihe ọzọ o bidoro nke m m n'obi n'ụzọ pụrụ iche na okwu ọzọ o kwukwara na nso nso n'oge emume abụọ dịka maazị Odeluga rụtụrụ aka nzukọrịsị akụnụba obodo ma ndị na-ezukọrịsị akụnụba obodo ya si ha zukọrịsịa akụnụba obodo tujie n'ala ha gbagawa Meka gbagawa Jerusalem mm-hmm. a na-arịọ mgbaghara okwu ahụ kwuru ụtụ aka n'ụzọ n'onwe ihe bụ ọtụtụ otu ihe na-arịa arịa na Naijiria taa n'ihi na okwu ahụ wee mee ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị na okpukperechi mhm. bịa ma, mhm. bụ ihe na-azụri Naijiria ọma ahụ ha biri bụrụzie ya na Naijiria ka mgbachie n'ala mhm. n'ihi na anyị na-ekwu kọrọpshọn mmebi ụrụ na mbụ a na-eme na-emegide obodo anyị Naijiria nke na-emetụta ndụ ndị mmadụ n'ụzọ pụrụ iche ndị mmadụ eburu anyị eburu ihe gbasara okpukperechi n'isi ma ọ bụladị ndị nwa na-arụ onye egwu bụrụzikwa ndị bụkwa ihe gbasara okpukperechi ya n'isi n'oge gara aga e nwere mgbe m nyere ihe nkụzi na Africa Studies na-ekwu na-eleba anya n'ihe gbasara ego ole obodo anyị Naijiria na-emefu ihe gbasara njem okpukperechi pilgrimage obodo na-enweghị ike ịzụli ahụ obodo ha nri ga-esi na-ewepụta ihe ka 300 bilion naira nde narị naira atọ iji ihe ndị mmadụ sọnye ndị mmadụ n'aka sị ha jiri ga pilgrimage jiri ga njem okpukperechi ndị obodo ndị ọzọ anyị na-ele anya anaghị eme ya France anaghị eme ya Britain anaghị eme ya Israel anaghị eme ya ya wee ego anyị na-asọnye ndị gọọmenti aka ya wee anyị na-asọnye Saudi Arabia n'aka Saudi Arabia na-esi na uh, akpa ego buru ibu mhm. anyị na-ewere ego iji nwanụ njem ụwa ozi ọma o nwere akụkọ baịbụl mana ọ nwere ezigbo akụkọ isiri na ya dịka ụdị melụ na anyị nwere onwe anyị lụzụọ onwe anyị ile anya n'ala Igbo ibe gbasalụ okwukwe ya ma ọ bụ ibe ndị ọcha na-akpọ relijiọn abụrụ ife na-emebi ife n'obodo ọ bụrụ ife eji akpọ oke ọjị na-eme gịnị na-ekpokọba maka na ọ na-abụ n'ala Igbo na obodo ọbụla pụta na-asị ndị mmụọ Chineke uche ọ ya obodo akwekọta na ife dị Chineke mma na ife dịfa mma na ọ ife bụ na onwe ife bụ eh, ife a ga-agwa eme ụlọ ala ọ bụrụ na ife ụka na-alụ ma ọ bụ okwukwe na-alụ bụ ijikọ obodo ọnụ bụrụkwa ife ndị mmadụ ji eme gịnị wee were ife eji eji atụ egwu ka a wee gbaa mbọ fụ na o nwere ife mmadụ na-emelezi ndị ibie mana ị na-anya ya bụ ife ọ rụtụrụ aka na kịtazi na-eji ife gbasara okwukwe wee bụrụ ife eji na etiti obodo njụnwa arụkwughị aka kwuo na o nwere ka o ọ na-eri anyị niile arụ maka na ọ bụrụ na onye afọ onye afọ ị na-asị ka ọ jee meka olue na meka ebe a na-agbazi izu etiti ya obodo maka na ife niile bụ ndị alakụba na-achọ bụ ka Naijiria bụrụ obodo ga na-eji n'ala tinyela ala ka ọ bụ ụzọ ka ala Igbo nke obodo ọ ga-abụ onye batata nke onye kwere onye so onye nke onye ọbụla a ga-agbado onye ọbụla agbado a ga-ejide onye ọbụla n'ala a ga-eme ka onye ọbụla nọọ ibe a ga-eme ọ bụrụ ime dịba mba anọ ya bụ ibe igbo tụrụ aka bụ bishọp kuka maka na ka a na-eje ka a na-eje ile anya ife niile na Buhari na-eme bụ ịkwado ofu religion ya bụ ndị gbasara ụka alakụba mana onye zilba n'eze maka na ọtụtụ ụmụnne ha afọzi tụtụ ụlacha mana ọ fọwa abụrụ ndị na-atụ egwu Chineke fabụ okwu ndị na-asụ anya na ifefa chọrọli bụ ifefa na-achọ ka a hụrụ na nabata Naijiria na onye ọbụla na-eti Wesley ejiela um, na ụka alakụba ịma na ọ na-awụ ije ịgụ ahịa kịta ọ bụrụ ife onye nwere ahịa onye ahịa anya dolezigị ahịa ọ bụrụ na ọ nwere ife ị chọrọ igo gịnị akpacha nkata o nwere ka ọ gawa oluo ka inwegharị obi tinye aka na akpa ịzụ ife ọ na-ele ndị anyị na-akpọ ibe ịgba ọgwụ ọ na onye a na-akpanye nkata onye ahụ na ha ọgwụ <laughs> ihe na ihe na ọgwụ anyị maka ọ bụrụ na a na-ekwu na-abụ aka na Buhari ife a metụtara ma gụnwa na-ege anyị ntị ma mụwa bụ onwe onye na-ekwu okwu maka na ọ bụrụ na ọsọsọ Buhari na ndị na-achị achị na-eme ya bụ ife na ife gbasatara etu esi ebe nchi a ga-asị oke na ife akwụkwọ na ife na-eme na ọgwụ na-abanye ọchịchị ma n'ọtụtụ ndị be anyị maka o doro anya na ọ dị ka omenala nye ndị si ọwụwa anyanwụ na olu oge ekeresimesi onye ọbụla akwado kwado ndị be anawa be ha ọ na-adị ka pilgrimage baịtra n'Igbo mana ọ bụghị etu ahụ ka ọ na-adị ụfọdụ ada anatazi ife kpata ha ada anata ụrọ na ego adọrọ maọbụ na ụzọ dị njọ n'ụlọ ụka ụka ha na-aka nwere vijil a ga-eme agbacha krismas wee nke a ga-eme wee banye agba ọfụ. ana na-agụgoro ha na baịbụl na-asị gị si n'ime ha pụta na gị na ha were okwu na ndị ahụrụ ndị ụka anyị ha nwere ike ịwụ ụmụnne gị na gị na ha debe jiri maka ife gbasatawa ụka chefuo na ọbara kwụkọrọ karịa mmiri nwanne gị ama aṅụ mmiri ọgbụ iko maka na ọ bidobeghị ka nwoke ọnụ ma ọ bụ na ọ na-eje katọlik gị ma na-eje cms onye ọwa nwa anwa wee la ụlọ o ruo mgbe ahụ a ga-eji ya na-emere nzukọ na 27 osi ebe ahụ gbahụ maka na ụmụazụ na ndị ụmụnna ha ebidokwa kọwara ife ha na-akọ maka tradishọn and ọbụrụ ka ndị ụka ha si eme ọ bụrụ na anyị na-ekwu na eh, gbasara gbutara etu o si azọ ndị nke ha ndị Muslim etu ha si ebe anyị echefuo ma anyị na-emekwa anyanwụ ụdị omume ka Bishọp Kuka na-akwụ ka ọ dị na mba ka ndị nọ n'isi na wee gbalụọ mmiri ifo ji wee dị mkpa mma ịlụtụ aka na nke na-ekwu ama m na mma ụfọdụ ame a ga-akpa wee banye arụ ọhụụ maka anyị kwesịrị anya etu anyị si wee were onwe anyị nye arụsị dị na anyị na-ebelụ Chineke maka na Chineke wee ime mmụọ e eziokwu ọ bụrụ na anyị cheta mkparịta ụka Jizọs na nwaanyị Samaria mgbe ọ na-asị ya nye mmiri nwaanyị Samaria nwere mgbe oge ọsị ya nwoke na ụlọ na-asị nọ na ugbu a anyị nwa na-asị na ya ebe ọ sị na ndị na-ekpere Chineke oge eruo oge ahụ na-abịa mana olu ruola mgbe ndị ga-ekpere ya ga-ekpere ya n'ime mmụọ na eziokwu iji kpọọ isi ya na n'ụlọ ụka dị etu a ma ọ bụ na denomineshọn nke dị etu a ma ọ bụ n'igwe onye alakụba ma ọ bụ n'igbo chefuo onye mmadụ nke ahụ alụsị maka onwere mmụọ dị ndụ karịrị Chineke nọ n'ime mmadụ ga-awụrụ ofu nke igwe awụrụ n'ọkwụla ebe a ka onye dị ka obi ede maka ọ ije Jerusalem a ma ọ bụ ije mee ka o ji wee bụrụ na emefiele nọ n'isi Central Bank ma ndị otu eji wee kpaa nkata wee mee ka exchange rate Naijiria dị ole na ole emechaa ha na-atụ aka na-asị na ekwesịrị ka e nwee black market nwee blue market nwee white market ibe gbasatara ịgbanwe ego Naijiria eti iwu nke ata dị omegharịa chi iwu eji mana ọha mebiri ya ma kọọ iji wee nye ndị na-eje exchange rate ebe ọ ga onye ọ wụta $1 enye ya 500 naira mma wetazie $1 enye gị 100 naira maka na ide eje ibu imeji ya mere o dị etu ahụ na mbụ etu a ka isi wee na-anata ndị mmadụ na-ayọta ego na-emefu anyị na-enye ndị na-eje ibu imeji ọ bụrụ ọsọ ndị na-eje meka a na-enye ma ndị Jerusalem ebe ahụ ka anyị etu a ka Naijiria

mana ka anyị nwere ihe gbasara okpukperechi ihiwe isi ọ dịka anyị agasị na ijiri enwe iche ọ dịka agasị na anyị nwa ọ kachazi anyị nwanwụ na-emeziwo ka karịcha ndị ọzọ mhm. na-ajụzi nkeduzizi ka o si ruo na n'abalị na fotechi Disemba 28 ọ bụ 29 ọ bụrụ onye isi nnukwu ụkọchukwu na-esote nnukwu ụkọchukwu na-achị Owerri ka a jide ya ya na onye na-akwụ ụgbọala ya ruo ihe ruru abalị ise kedu ka nke a si egosi n'ihi na n'otu ụzọ ọ rụtụrụ aka o gosiri anyị na ihe anyị na-ekwu na anyị ndị be anyị na-asị na ha na-efe Chukwu na ha na-ekpe ekpe ụka odochabeghị m anya nke ọzọ abụrụ ihe a nnukwu ụkọchukwu Maachukwu ka kwuru ihe gbasara nchekwa ndụ mmadụ na ụba anyị ga-esi naanị iwu ọ metụtara ihe ọ metụtara ebe niile ya bụ na ihe ihe mebigara ruo nke na a na bishọp ruo nke na onweghịzi onye ọ na-eyi egwu ọ onye na-atụ egwu mmadụ ọ bịara atụ egwu chukwu kedu ga-esi eleba ihe anya ibe mee bụ na ọbụla adịgo njọ maka dịka m si kwu na nwere na-atụ egwu Chineke nwere na-atụ egwu egwu mmadụ anọzi na omekitọrọ ibe gụrụ onye ọ na-eme maka na ọ bụrụ ugbo lokenie lokenie ọnụ ahịa na-eli eze mmụọ mhm. o nwere ebe a na-elu asọ nsọ ịghọta o nwere ebe a na-elue asị mba na onye a bụ onye dị nsọ arapịa onye dịka bishọp na ọdụ ka eze mmụọ n'obodo ọ nwere onye ọ na-esere nye na ya ọ onye na eji na-anọ onye na-edu obodo na-echekwa ibe gbasara okwukwe na ụfọdụ ga-asị ka esi mba nnọọ na nke a na-emegide na onye emeruwe na nke a nụnwa ma na nọọmeke ịtọrọzi mana ọdịrozinọfụ ọdịrọnọfụ ehe maka ofu ife ekwurọ bụ kedu ndị mere ife ahụ a ga na-ajụ ese kedu ndị mere ife ahụ. Hmm. ndị ọrụ na ọ bụ ọnwụ fa ichekwa obodo ọbụla bụ steeti ọ dịka onwe onye mega n'ihu maka na gọvanọ onwe na gọvanọ na onwe fa achọrọ imegharị arụ ọnwa achọrọ imegharị arụ maka na ife ahụ melụrụ na Owerri bụ nnukwu anwụ ka ọ bụ ọihe kwesịrị eji anapụ gọvanọ ike n'obodo bụ obodo ọ kwesịrị ịsanye m asịba kedu ihe na-eme n'obodo m nke ọ meziri esi mba ọ ihe afrịka gbanwere ọsọ dịka ha jee chọpụtazie tupu nwere onwe ha ga-eji wee mee ka ọ dị mkpa n'ụdị ama mezi ọzọ mana ndị na-achị n'ala Igbo kịta enwere obi ụka ọbụla e nwere ịfụnanya tinyere onwe ha mgbe a bụzie nke ndị agbata obi ha ihe ha na-eme bụ ịkpọ ife ọbụla gị ụfa ya bụ na ife niile Igbo bụ ee bụ elugo nwoke onye ọbụla ga-ajụ onwe ya ajụjụ na-asị kedu ife mmelụ nso eme bụ na obodo ji ntụ a maka abụghị ịgba nkịtị ma a sị na agbazi nkịtị odesi maka na ọtụtụ ife niile a na-emenụ ọ Igbo gbara nkịtị ọ ndị nọ n'ala Igbo na gba nkịtị ọ nọ Naijiria gba nkịtị ọ bụ na anyị jiga azụ ọtụtụ n'ime uru na-anụ n'akụkọ ime anyị na Buhari na Amerịka na-eme maka ịlakpọ Buhari Amerịka bụ Donald Trump abịa niile na emume na omume niile na ofe ọgwụ n'ọnụ dịka ụdị uche ndị Fulani andị ibe eji akpọ ndị Fulani bụ na o nwere nke onye na-eme maka na ọyị nwanụ ebe mmiri si gbalazụ iwe nwere ebe ọkọrụ ịnwere ebe mmiri si obi ugbogbo iwe mmanwụ gị esi wee wee dozie maka na ịfụ ụfụ na mgbe Donald ji wee na-enye nsogbu niile ọ na-enye obodo wee pụta wee si ya mba na ofe onye ada akarị ọra vootu bụ nwoke na ọ ya atụ ọ na iji ya azụ. ife ọ na-ekwuwu n'ọra ka anọrị ife ife ifo ya bụ na ọtụtụ ibe na-eme n'ala Igbo bụ agbalụ nsị nkịtị owenesi ajụjụ anyị ga-ajụ onwe anyị bụ gọvanọ na nọnụ ewee kọlọdishọn kedu ife ọ na-eme kedu ife unu ga-eme Um, ọ bụ onye nwere ike kwanwuo obodo ọ bụ ife ọ na-eme ekene dịka Kukes jụọ ajụjụ ebee ka o duga eje nwoke nwere ebe onye duga eji wee ma na ihe esi elu ọ bụrụ na ikwetara ebe ọ jere isi itizi kwụsị nwoke mgbapụ lepụtakarị ka onye ọzọ baa anya oge hmm. elugo oge elugo maka na ma ndị ụka na ụfọdụ nọrụ anọrụ a na-asị mba na eluigwe ga-akwụ ụgwọ eluigwe ga-akwụ ụgwọ wee nọ mana ife akụkọ bụ ọrụ ụka na-alụ mana dịka ife ihe o bụ ụbụrụ ala ụbụrụ chukwu ụbụrụ ndị nwere ọnụ ikwụrụ onwe ha kwesịrị na-eme na-eme atụ egwu maka na ụdị ịtụ azụ ka ọ dị na Igbo na ọ bụrụ na eze mmụọ pụta wee kpọọ obodo kpọọ ndị ikenye na-asịba na ndị mmụọ na obi adịrọfa mma obodo emegharịa obodo anyị achọghị etu a ga wee megide wee kwụọ arụ ma ọ bụ wee dozie wee gbakwa mmanwụ ibeba na-eme adịrọ mma wee mezie ya maka na ọ bụrụ na unu bụ ndị na-eje n'ọnụ Chukwu ekwuru eziokwu kedu ndị ndị ga-ekwu eziokwu ihe ya na-ekwu bụ ihe m nọ na-ekwu otu onye asị mana aka na-achị steeti Imo ma nke Anambra ha gbakwara mbọ ha rụrụ ọrụ ha kwesịrị ịrụ ha jiri isi akwụkwọ hụ na akpọhapụ bishọp atọ mana ajụjụ ma bụrụzie ọrụ ha ha rụrụ ya nke ọma naanị na ha jere kọhapụ bishọp atọ ọ ha kwesịrị ịrụ ya nke ọma ịhụ na enweghị otu esi nwee na-atọrọ mmadụ ma ọ bụzikwa ịtọrọ maka na ndị bekee si prevention ọgwụ mgbochi ọrịa mgbochi ọrịa ka ọgwụgwọ ya kedu ka mmadụ ga-esi na ọ bụrụ naanị mgbe a tọrọ were iwu bishọp ka anyị ga-abịa makere iwu ala si na anyị ahụhụ ọwụzie ka anyị buru gị aka ise n'ihi na ịrụ ọrụ ọrụ mhm. ọnwụ ihe a ka anyị kwuru ọpụta ndị na-ejere anyị ozi dị ka ndị gọvanọ ha na-arụ ọrụ dịrị ha n'ihi na anyị na-ekwu ihe awụna ka a na-ekwu ugbu a anyị na ha elebara anya abịa na Anambra steeti n'afọ a ga-enwe ntuli aka ọchịchị ọzọ a ga-eji họpụta gọvanọ ọzọ Anambra steeti ọnwa aka ka ọwụkwụ nnamajezu ụmụahịa maazị oke ife o ji ewute m bụ na ajụjụ ị na-ajụ ọ bụ na ndị na-ege anyị ntị na ndị anyị na-agwa ka aghọta maka na onye na-asị na ọ naghị akụpụkwọrọ gọvanọ aka o ji wee wee tinye ọnụ ma ọ tinye ego wee megharịa arụ ewee rapụ onye atọ ajụjụ a ga-ajụ ugwu ọyọ kedu onye ya na ya kpalụ eji wee rapịa ya ọnwa ọnwa ndị na-eme ya bụ ihe ọkwa na-etu a ka ọ dị o nwere ah, ife onyinyo dịgasị anya abụghị m nke ndị Anambra bụ nke ndị Enugwu ebe gọvanọ nọ na-aba nkata e wee si na e otu nwata nwaanyị a na um, onwena nọ na-ele ife n'ilo ma agụụ juru na-agụzi ya na ọ na-eji akwụkwọ gọvanọ asịsị kpọtasị kpọta ya e chefuo na ya ga-akwụ ụgwọ akwụkwọ ya na ya na-edoneti ego niile bụ ụgwọ akwụkwọ ya a na-akụrị aka ọ na-edoneti ego ọ na-abịa ka o si ọ na-edoneti ego ọzọ otu onye ahụ ka ọ riri etu a ọ ka nkụrị aka na onye wee mee advatizment mana uh, ifeka karịrị ụzọ ibe naanị n'ụzọ iri n'ime steeti ọ na-achị nọ na ọnọdụ ka njọ ọ pụtara na ọ na-eme doro anya mana ife na-ewute bụ na ka ọ na-eme ụdị amasị ya ndị na-akụli aka na-akwado ya gosiri na ndị ọ na-eje n'ozi aghọtara ihe o kwesịrị na-emela ọ ga-abụ emera na akụ aka n'odo na-eji akụ aka n'odo na aka na-eji kpọpụta onye atọlụ na steeti ife gọvanọ kwesịrị ịbụ na ome nwere onye kwesịrị ịnọ na ndị na-atọ mmadụ nkịta mụ na gị na nwere onye nwere ike ịsị na na ise na amụrụna ebe ọ nọrọ na-ekwe ka o si mee onye ọbụla mechiri ọnụ ya anyị gụrụ mgbe Jona dakpuru mmiri anyị nwe ebe ọ anyị ma nọ n'ime afọ azụ ka onye ajụrụ ụwa mana onwere onye nwe ebe bishọp jeru onwere onye nwa etu esi wee gbapụta ya ọ na-abụ agara aga 2020 eji webata 2021 ụfọdụ ndị na-asụ na anyara arụ ajọka echere e na anyara arụ amaka Kachasị na ngwụcha etiti na n'ọnwa nke ịtọ ebido kwuo okwu coronavirus ndị mmadụ a na-asị ife ahụ ọyi awụ nnọọ ajọ ife etu o si egbu mmadụ etu o si wee ife niile ndị mmadụ na-asị na ikuku afọ iko ọrụkọ ya wụ coronavirus bụ ikuku o kuo na nke anyị ga-eji wee hụ o so n'ife ekwelụ m si n'ife nyelụ ji wee ya kwuo ife ahụ a ike ya ma nọ n'ụlọ ewu ọnwa n'ọgbere o kwaziri anya ka ọzọ obodo na-egwu esi na onye ọbụla zọrọ isi onwe maka na ụbọchị agbado nwoke aja izuzu o zuru na ịma izuzu anyị na-ezu bido kịta maka ka anyị chee eche ihe ibe korona coronavirus gosiri anyị ka a na-ekwu na ya ife ya bata gbuo ọbụla ka ha onye ọbụla bido abalị na-abụ alụ na aka haus aka ebe a ife ebe a e ah, nwekwa ego na a na-etinye ebe banye ife niile a na-akwado maka ife mebere hmm. tupu mee ife nyawa ọya bata maka ọ bụrụ na ọ nyawa ikuku aka ekuzi ihe egosi anyị nyawa ike ọgụgọ nke ọjọọ ya ma ọ bụrụ sọ nke ahụ etu ndị gọvanọ na n'onwe ha si ikpa ha nchabido chekwaba obodo igwe anwa gafee si asaba gafee ka ị na-abata iwe ka ọ dịka ị na-anya bụda lome na bene hmm. wee nabata naijiria onye ọbụla echechie ndị polisi were kpazụ ego onye ọbụla cheta na onye awụ aka nke bụ na ndị Anambra jiri jeje wolu geeti mechie ụzọ esi agara isi briji ma ịma agafewu gọvanọ cheta n'ọnya na-achị obodo ahụ hmm. ife a gosiri na ọ bụrụ na ha tinye uchu ife ha ga-eme ha ga mee. ha ụmụ ife ha kwesịrị ime hmm. adị eme otu ihe ahụ ife firi aka n'anya wee na-eme ndị be anyị na-eme na ha adị adịbe kasị onye ọbụla nọrụkwa ebe ị nọ ma ịma agafe bikọs na-emechi boda onye ọbụla ma na steeti nwere boda onye nọ n'ebe ọ nọ ma agafeghị anyị bidogebe ntị ife ndị gọvanọ na-ekwu ya ka ya bụ ife a na-ekwu na Anambra steeti ya ha eme ya bụ ịtụ ịtụ vootu ịmalụ etu ahụ isi gee ntị weta ya oweta kaadị ịmalụ onye ahụ na-ifere aka malụ onye ga-emenwe ife aha itinye ya ịsa anya mmiri jisie ya ike ka isi wee na-eche mgbe korona hmm. maka na ọ anyị ma gbawa ọ bụ na onye akpọ ọgụ ya mgba ọgụ ya mgba oyi ọbụla ka anyị ga-atụbatụkwa anya nyetụkwu ọnụ okwu na ihe gbasara ntụliaka ọchịchị na-abịa na steeti Anambra mana o nwere ndị na-eji ndị ụmụnne anyị ndị na enye anyị ntị nwada Vivian Ogbonna nọ na-arụtụ aka ụfọdụ ihe nwa bụ maazị Okachukwu na maazị Odeuga na-ekwu um, nke mbụ bụ otu ihe ọ rụtụrụ aka sị na ihe meriela uh, n'obodo anyị uh, nke na uh, ọ metụtachara ọbụla ọ machara n'ime ụka mm-hmm. na-esi na ndị bishọp ọwụdị maka onye nke atọrọ na ndị bishọp na ndị iwu ndị isi ụka enwe onye ha mejidere ma onye ihe dịra ha na ndị mmadụ abụghị eziokwu n'ihi na ọtụtụ ihe mebiela ruo ruo n'isi n'isi ụka ya nzi na ọ bụ eziokwu anyị ekwuchukwa ihe gbasara ndị ndị nọ n'isi n'ihe gbasara owuwe ji ihe gbasara ụka na n'obodo anyị na oji ihe ha si soro nwanne ha emebi ihe mgbe ụfọdụ mana otu ihe nwaanyị dibịa ọgbụnna rụtụrụ aka ebe mkpa wụkwa ihe anyị kwuru ekwu sị na ndị iwu ndị iwu ndị ọrụ mmadụ agha enwebeghị ka esi kpọọ ha gwa anyị ndị ọgwụ ole ndị mere ihe a maka ihe anyị gụtara ndị uwe ojii Naijiria Imo steeti steeti Imo si na ha jikwara jee ọmụọkụrụ jee gwa n'ime tik forest gbakwa ede nkezi ha gbapụ ejide ụmụ ụfọdụ ọzọ ha ka esiri ha siri hapụ bishọp hapụ ha hapụ esikwa n'otu aka ahụ otu nwaada akọrọkwara akọrọ hapụ ya mana ihe ọpụta n'ụlọ amara ndị mere ya mara ebe jere gwa n'ụlọ asị na ka ụlọ ji ara ndị Imo steeti na ndị Naijiria eze ka ha nke ewu ewu eziokwu ọzọ abụrụ na ọ bụrụ na ị nwere ike ndị uwe ojii anyị nwere ike ịgba mbọ niile n'ihi na ọ gbasara onyeisi ụkọchukwu dịka onye ugwu ụkọchukwu Elisha obi juru m afọ obi obi jupụtara m n'aṅụrị oge m nụrụ n'afọ abụọ ya n'ihi na bishọp a na-ekwu okwu ya bụ nwanne m nwoke bụrụkwa enyi m nwoke ma ihe na-ajụzi onwe m asịkwana ụlọ onye abụghị bishọp kedụkwa maka ndị ọzọ ndị nkịtị ndị na-enweghị onye na-ekwuru ha ndị na-enweghị onye ga-akara ha ya bụ ihe ahụ bishọp kwukarịrị onwe ya na ọ na-ekwukwa onye na-enweghị onye na-akara ya ihe gwụrụ agwụ n'obodo anyị taa Naijiria mana ka anyị hapụ okwu a ebe a leba anya ihe ndị ọzọ n'ihi na oge na ha agakwa akwụkwọ ahụ onye mesokwala ha maka ndị a na-agụkwa na bilion ahụ m enye m 5 milion ahụ m enye m 4 milion onye m soro ha maka arụ m na like milion ka m soro ndị wee eriwa eriwa eriwa mkpuchi e mere na obodo Amerịka hmm. n'oge gara aga ka ihe a nọ na-aga n'ihu um, anyị hụrụ ka ndị ụmụnne anyị nọ na naijiria ụfọdụ ndị ụka ga-agba na onwere onye ga-azụ ọrụ na ọ bụrụ na onwe gị elekshọn emere ebe a. anyị nwa bi a maka anyị na ya zigara ka nya bụ nwa amadi azụchana elekshọn si na-ekwu onye meriri ọ na-esi ọnwụ ụdị ọnwụ anyị na-ahụ a na-esi n'ụzọ be anyị na ya ya na ya ya nwere ụdị ife ọ chọrọ ọ chọrọ ma enye nkwatu dị iche iche mana mbido tupu atụọ vootu mana ugbu atụchara vootu o nwere oke ọtọ ojero ha chọghị na-enweta ofufe ife mana onye ụla nsi n'ụlọ ụka anaghị afụzi ka ya ife ya esi wee isi maka onye isi kote ebu mana ife o kwesịrị igosi anyị bụ na ife a na agbọ demokrasi dịkwa ka ọnọdụ anyị nwa ndị Igbo etu anyị si anọdụ ma egbebere urobere na ya bụ ife awụrụ mmanụ ife idere akpanye tụọ ife ada na-emekwa ife akụrụ akụ oge ọ na ewepụrụ anya a ga-agba ya ife mgbe a na-agba ya ka nkụ o kwesịrị ka itinye e uchu tinye uche tinye akụ tinye ike anyị ka ọra iji wee kwado ya bụ ya ka ọ ga-adị maka ọra ka dịka maazị dị ndị Anambra ndị Igbo niile ga-asa anya mmiri gwa mbọ fụ na ndị Igbo bido ịrụpụta ndị ga-achịkwa Ọbụrụ ndị si Abuja ọbụrụ ndị polis pati wepụta onye nwee ike na ogo na pati amara afịa mana ọ bụrụ na mmadụ apịla aka ọ ọzọ yiri nwanne ya bụ ị na-anya na Amerịka ibe ndị iwu ndị nna nna anyị ma gboo ọkwa ifo na Amerịka achịpụtago ụmụada ha wee pụta ife ọfa bụ na obodo dịka nkuru mmiri aṅụọ mmiri tobigo ibụkwa nwaada dịka Nancy Pelosi kịta ahụ ewepụ na vice president Kamala Harris Eju ọkwa kwafati wee nọwụ n'ife dị iche iche ile n'anya ibe mere na Georgia ịfụ ụmụ nwaanyị ndị ojii wepụtara anya mmiri ụmụada pụtara wee sị ahụ anya mezi mara ọnwụ ụmụada na-ahụ n'ala Igbo ile anya mgbe anyị na ndị Briten na-eme mgbe ji na-ewu nwoke ji tụwa anyị n'ala ọnwụwa dapụta ala akpụ ya basịn rayọt ọ bụrụ rayọt ụmụ nwaanyị Igbo na-aba nọmbanụrụrị pasị na nnukwu ji na-akarị nrụrị ya bụ ihe ọ melụ na-aba na n'okirikiri dịkọta Owere wee gbanwe rue ndị nọ na obodo Kalabata. Ya bụ ife ndị Briten mana ha ndị Briten wee chie nji e etu ha si ọchịchị na kolonial Briten ọ bụrụ nwaanyị Igbo dịba na mba na nnukwu ji na-akarịrụle oge ga Igbo ga-agwa ndị niile abụ ndị omeke ịtọrọ ndị n'oruchi egbu na-asịba na ọma nkwezi mee na ya ma nọ na mmiri ka baa ya anya na ya ma nọ sị na anyị Chineke goziri anya anyị ihe nna nna anyị ba nri mgbe oluba mba niile na ọnwa ya na mmadụ ara anọbịa nọpịa ibe nwoke oge erugo ndị mmadụ ga-akwụpụta ma ndị ụka mana ife ka njọ kịta bụ na asị dị n'ụka ka nkụ maka na ife na-atụzi na-ebu bụ na ụka abụrụgo ndị na-agbasa ajọ okwu na agọzi eziokwu ka na-ekwu ya yeah okay ama m na ebiwago m onye ligwa ama m akụwago m mana onwe ndị kụrụ ka m si akụ ego ha agwụgo cha ego ha agwụgo ha. m na-atawago m papa eluigwe ama m anawago mana onwe ndị nara ka m si anụ ego ha agwụgo ego ha agwụgo chukwu meenu enume. eriwa eriwa eriwa sị m ihe na-ekwu bụ ihe a na ọ na-agbasogbo iwu abụọ institushọn maka ị na-anya eziokwu ụmụ ha mana ihe nyere aka mee ka ya bụ guzo owu mgbidi dị iche iche institushọn ahara maka ka a na-ekwu ka onye si na obi adịrị ya mma etu esi wee o bidoro welu ndị ndị anyị na-afụkịta na-akpagharị na-achọ onye ha ga-emerụ arụ ndị ọmaka ekwu ndị ọjọọ mere oke ọ bụrụ ha ka eji jebe maka ebe na be anyị ife izizi a na-eme ewu ebidoro uwewo ọgụ na mgba igbu mmadụ ịzọgosi wee bido ewelu e, ndị tọgs e, wee chịrị wee gawa bido ụbọchị ụbọchị a na-ejere ịtụ vootu ndị ahụ ebido ha gasịra gị ma ndị ga-eke ego ma ndị pịawa azụ nri dị iche iche gasa mana ife so mee ka ife a sie ike ka nyewo ife a na-akpọ ndọrọ ndọrọ ọchịchị demokrasi n'anya anya uwe institushọn jie nke mbụ ị na-anya ife gbasatara ụlọ ikpe ebe a ọ bụrụ nke a na-awa eruo eje chọra jọji were jefụ ya n'anya ijekwee ya n'aka nye ya ọjị ma ọ wụ aka azụ ọbụla dị iche oruzi ọ na-ekwukọ na ọmasị ife edere na akwụkwọ nke a bụ na onye na-ekwu eje kọt onye na-ekwu ọ na-agwakọ na-ekwu ọ bụ etu a ka wee hazie ya na akwụkwọ ịnanya na konstitushọn anyị mekwa ka esi mee na iwu anyị mekwa ka o si kwuo ife iwu a ife ị na-egbu nke ahụ wụrụ ofu nke igbo awụrụ na ndị aghọrọ ọrụ oyibo ndị na-arụrụ obodo ọrụ maka ọrụ ha akpụghị ọrụ oyibo ndị na-arụrụ obodo ọrụ ndị ọrụ ọla ọrọra ha bụ onweghị ndị ide nyere ihe maka onye ya na yawụ prezidenti na-azọ ife nọ n'ofu pati olu na baiki na-asị APC PDP onye ọbụla na-ebugharị nọmba ọma ha na alfabet ọma ha egosi mana onye nye na prezidenti ndị ọgọdọ onye ndị ha na prezidentị nọ n'ofu pati ndị so bụrụ onye wụ pati n'isi na-asị prezidentị na ife na-ekwu adabara ihe awa ọrụ ndị na-awụrụ ṅụọ owuru ọra mụnwa ṅụọ iyi site na mma akwado ife ji ọra ya ka na-arụ ebe ife ị na-egbu adabara mee n'ife ahụ ịchọ ka mee ọ na-agwa ha na mụ na ha ogwugwe ofu na-ewuru ozugbo ịchọgharịa vootu bụ ife ị na-ekwu adọrọ ife ahụ na iyi ṅụrụ ga-egbu o ji adị mma na n'anya na omenala anyị na ebe mmadụ ga na anya si na ife ahụ nsọ ala ya wuru iyi n'iyi egwue ite imechezi ihe dịka ikwu na mbido ije ebe ebere na meka ma ọ bụ na jerusalem jizọs na na jizọs na-agbaghara niile ebe enwe ike chọọ ya dọlas mana ime ewee gbaghalụ ụlọ ụka ihe dị mma anyị na ife dị obodo ife dị obodo bụ ife dị obodo na dị iyi na na azụ ala ajakarị maka ọ na wee mechakwazi onye ahụ nwa chọwa onye bulie ọgwụgwọ ihe a na-egbu mmadụ n'oge mhm. ka anyị kpachapụ anya ma ndị na azụ ọchịchị ma ndị na-akwanyere ha ma ndị ya na ha nọ na pati ma ndị na-arụ ọrụ ọrụ na-abịa iche na ọrụ ọrụ ahụ kwuo ọrụ gọọmenti ọ bụrụkwa ọrụ gọọmenti ọkwụ ọra ka ụnụ na-arụrụ ọrụ onye mara ihe o kwesịrị ime ya afọ ihe asaa kpachapụ anya ebe kwesịrị ime mhm. ibe ikwu amaka na nkata anyị a n'isi njedebe maazị ga-akpụchapụ ihe ịpụ n'ọnụ okwu n'ọnụ ibe okwu amaka na ọ nwere Igbo na tata osisa dịba mma ọ dịlịgaba osisa dị mma ọgaba igbo ohere dị anyị nwe ime gịnị iwere ile anyị gụọ eze anyị ọnụ hazie ka anyị ga-esi wee duzibe anyị wee were ibe dị mma nye ụmụ ụmụ anyị maka na nsọ anị abụrụ ibe eji akwado obodo eziokwu eziokwu ka eji eme gịnị eji akwado obodo eziokwu ka eji akwado obodo n'ime ndị a niile na-azụ n'Anambra Anambra unu nwa onye nwee ike ije nwa ije gbalụ ndị a ga-aranyefa n'aka achọkwa m ma ndị House of Assembly ịma na ala azụzụ maka steeti House of Assembly uru ga-achọwa mmadụ apịa aka apịta mmadụ asị ejela anyị ụbọchị ọnwa n'ụlọ wetilie na ụbọchị ọhụrụ ọrụ ewepịa ndị niile na-ekpokọrọ elekshọn Anambra akwa ọfa na n'isi ụtụtụ bụ igbo dọba aka na ntị aṅụ iyi kemukemu na ofu naijiria ma mbatakwala anyị ọ ọbụrụ na agbara ụzọ mgba owere mgba ọmanchi agbara trọmp mgba o bidoro na nyanwa na onwe ji egwa ndị post ọfis ya duzi na n'ịtụ ịtụ imerụ taa echi imerụ abụ echi ichie leta n'aka ndị post ọfis ọgbanga akwụkwọ ụbọchị na-abụ na Amerịka olue ọgwahọsịba mba isi iji nwayọ o were ọya nwoke tinye ebe afọ maka na ndị mmadụ na-alụ so na-alụ ana ọ bụrụ mmụọ anabaghịzi ndị na-alụ ana abaghịzi ọgwa nke afọ akaghịzi naijiria ekpere ị na-ekpere naijiria ekpere ndị na-emebi naijiria bụ mmadụ ọ bụrụ mmụọ ọ bụrụ mmụọ ekwensu ga-asị eribịa mekwala uru ya bụ citizin ya eji paspọtụ ya na-eme votu mmadụ ị na-echesia nwanne m nwoke bụ onye ntụ bụ onye ọ bụ ya maka ihe na-eme n'obodo ahụ a na-akpọ Naijiria na okwuchukwu ekeresimesi ya anyị na-ekwu ya anyị kwuru wee kwute n'ihe gbasatara ndọrọ ndọrọ ọchịchị emere na mba USA etu ihe ọ ga-egosi anyị maka nkwadobe ndọrọ ndọrọ ọchịchị ụfọdụ na-abịa kacha nke na-abịa na Anambra steeti kwuo maka igbu oru a ga ka e ihe okperechi na igbu oru na-agakọ ọnụ mana nke ka nke bụ na ya bụ ozi ọma maka ozi ọma ka ọ bụ Bishọp Kuka na ezi ya dịkwa ka Aịzaya onye aha ka ọ na-ekwu ya bụ okwuchukwu nke bụ ịbụ ụlọ n'eziokwu na ọ ejiri mana ife na-abịa ka anyị na-enebanye anya n'arọ afọ anyị bata arọ 2021 anyị na-asị ka inwe mmadụ mere ka anyị bata nyawa arụ nyere anyị aka iji wee hazie etu anyị ga-esi wee biri ka ụmụnne maka na ọ bụrụ na anyị na-anya ma ọha na eze ma IPOB ma ndị nọ n'ụzọ Igbo dị iche iche ọ dafịa arụ anyị ebido ego mana anyị tụchakwa ego ọ ka na-afịa arụ ihe dị mkpa bụ ka onye ọbụla degharịa n'arọ anyị nọ ihe gbasatara obere chi etu anyị si ebe ya anyị chegharịa tụgharịa uche tọbachukwu zọba onwe anyị maka na ọ onye kwelu ya ekwe eji m afa mụọ nwa onwe m bụ maazị oke ụkọchukwu na ndị mụ na ha nọ m ga-asị ha kelee ụmụ dịka maazị kanayo dewega igbo mma mmadụ unu ga-adị na ụkọchukwu Austin Ọkaigbo ndị be anyị ya onye ihu mma dịrị onye azụ mma maazị ụmụ kachifoo Thank you. Thank you.